were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. a anyị ekenekwa ụnụ ọzọ ndị ọdịnala na-ege ụnụ n'ụbọchị taa anyị si udo dịrị ụnụ niile n'ofu n'ofu anyị bụ ndị ọdịnala ndị ọdịnala ka anyị bụ hmm. mana tupu anyị ekwube ihe anyị nwere ikwu n'ụbọchị taa anyị si udo dịrị ụnụ anyị ga na-ekwe eke kene orie kene afọ kene nkwọ kene ikwu kene ibe kene oke kene nwunye kene ụmụntakịrị kene ụmụ okenye a sị m udo dịrị ụnụ n'ofu n'ofu ihe anyị ji eme anyị nọkọtakwa anyị na-ekwu ihe anyị na-ekwu abụghị na anyị amaghị ihe anyị ga-eme anyị ebidogo ọrụ n'ala Igbo ka anyị si ekwu ma gwara m na agwa gosi unu foto ebe a na onye chekwa ịma anyị enye nọmba akpọ oje ebe a afụ ihe anyị na-eme n'ala Igbo ọdịnala anyị na-ekwu okwu ye ayọgo m ndị be anyị biko ka ha ghọta ihe a na-ekwu ịma na asị omenanị ndị mmadụ echebe omenanị wụ ihe mpịtị mpịtị mpịtị mpịtị mba mpịtị mpịtị ọwụ mpịtị mpịtị ọ bụrụ ịka nzu ọ bụrụ ịka chọkụ ọ bụrụ igbu ọkụkọ no ihe ahụ personal something omenanị bụ ka ndị si eme na befa ọ bụrụ na ka be si eme na bụ unu na unu enweghị ike ịrụnwu baisikụl unu enweghị ike ịrụnwu moto ọ ihe a bụ omenanị ihe a bụkwa unu si eme na bụ unu mba omenanị a na-ekwu okwu ihe bụ bikos ọ bụrụ na n'ebe anya unu na-ekwu maka ndị ọzọ na-ekwu maka ndị ọzọ ọ bụghị ya bụ omenanị omenanị bụ ka ndị si eme nwanne ọ bụrụ na e nwere ihe anyị na-eme anyị na-amaghị eme nna ozu na-amaghị akpụ e, e, e, ogene ya na ene egbe anya n'ọdụdụ ha onidịghị so unu apịtọzi na omenala apịtọ a na-apịtọgharị na-apịtọgharị mba ihe anyị na-ekwu ha ka ka anyị ga-esi eme ya wee menarị ka ka anyị ga-esi eme wee menarị ihe anyị na ebuga na-ekwu maka otu ọkọ ọ dịbe ka ọ dịbe ọgụnụ ụwa a niile mụ na gị na onye ọbụla chọrọ ofu ihe onye ọbụla chọrọ sekuriti na obodo ya onye ọbụla chọrọ ka ụmụazị ya tọọ gụọ ezigbo akwụkwọ nwee ọrụ nwee mmiri nwee ụzọ nwee ọkụ ihe bụ normal is fundamental human right is fundamental so ọ bụghị ekwu omenanị amaghị m because of lack of development ndị be anya debere develop enough inside their brain so efilie nọ ihe mpịtị mpịtị yiri akwa dọkara adọka nwanne imidra iyi akwa dọkara adọka wee wee wee mee ihe nwa mba na so ekwu omenanị ihe anyị nọ bụ age of Aquarius age of knowing age of elevation ndị mmadụ agbanarịcha na anyị ndị anyị na ha bidoro ọsọ a agbanarịcha nanyị anyị ndị China anaana ndị Europe anaana ndị Afrịka ekwe ana ndị afrịka ekwegharị nna ọ ka anyị kwurozie na maka ya ekwegharị ka anyị nọdụ ebe ahụ mba ọdịnala a na-ekwu okwu ya bụ na obodo nke ga-eme n'ala igbo n'ala igbo ọdịnala onye nọ n'ala igbo mara na ọ nọ n'ala igbo maka ịza afọ igbo ị nwere ike ị na-aza afọ igbo ichekwa na omene gị ọdịnala mba na omenala bụ ndị kwere na iwu ọdịnala ka unu na-ege ntị omenanị bụ ndekwe na iwu ọdịnala anyị chọrọ ime iwu ọdịnala ka ọ drop to standard iwu ọdịnala drop to standard ọ bụghị about religion ihe anyị ji emetụ religion aka wụ na o nwere a na-eji ya eme mmadụ pọpị anya ka anyị ji emetụ ya ka ọ bụ na ọ bụghị enwe ihe anyị ji eme ihe anyị chọrọ bụ ka anyị na-arụ moto n'obodo anyị because e nwere ndị na-arụ ọrụ n'ala Igbo Innocent na-arụ moto Edison na-arụ brake pad chọọ ị gaghị asị na ọ dịghị possible asị ka ọ bụ ị na-esi ezigbo asị na ndị Igbo anyị chọrọ ka omenala up to standard onye a na-ekwu maka ya ọ bụghị abatụ ekwu omenala onye ọbụla onye nwe mere ndị ụka ji eme unu intimidate because ihe na-apịtụgharị ihe na-aka nju naanị ka ya onye ụka jere akwụkwọ na Amerịka jere akwụkwọ na Spain jere akwụkwọ na Europe ka ya abịaji ka nju mee intimidate ihe na-akọwa mba anaghị akụ ụdị akụkọ ahụ akọ so ọ bụ wepụ onye ọbụla na-eme na-eji ka njụ wee mere omenala nwanne anyị asịghị na nke ị na-eme adịghị mma mana mara amara na 24th century ka anọkwa mara amara na 24th century so ị na-asị mmadụ ana m eje ka nna nna m si eme ana m eje ime omenaanị ka nna nna m si eme nna ka nna nna gị si eme ọwụ ị na-agwagharị naanị ọya bụ ihe nwa ọya ka ị ga-eji eje ebe nwa mba na anaghị ekwe ụdị ọgụkọ ha akọ so biko nu mara na ihe omenanị bịara ime mara na ihe ọdịnanị bịara ime ọdịnanị bịara ime elevate because every generation nwere ihe a pasịrị evry generation nwere ihe a pasịrị n'ụwa so ihe ọ dị anyị n'aka is our bụ ihe a now to elevate the Igbo society the Igbo mind everything about ndị Igbo anyị eme ya elevate ọ ihe ọdịnala bịara because every generation nwere ihe a ga-eme so ọ our to do it so ọ bụghị about ekwu maka ọdịnala onye chena na-achị na 100 million years back onye gwara ụnụ ọ bụkwa eziokwu ọ bụrụ eziokwu mgbe ọdịnala mechaa ihe a ga-eme na ije na ala bekee na ala bekee ọ bụrụ na ịrụcha ọrụ e nwere tax a na-akwụ akwụ ọ bụghị ya ka anyị na-ekwu o because m ga-asị na gọọmenti ka a na-ekwu mba e nwere taksị nke ọzọkwa a na-asị na a na-akwụ fọ mgbe mgbe mgbe ireta ya for retirement benefit nwee nke ọzọ a na-akwụ for everything for everything for everything so n'ọdịnala Igbo a ga-enwe dos processes nwanne ọ ga-abụ ahụ yaba gị ije ụlọ ọgwụ ịghọtago a ga-eme onda a ga-eme privatize ije ụlọ ọgwụ according to na enwere mgbe ị na-arụ ọrụ o nwere ihe a na-ewepụ na ọrụ ị na-arụ so that ije ụlọ ọgwụ agwọgọ ya ọkụ a na-enwu mmiri a na-agba ọwụdosi ya ọsụ otu ka a na-eji eme nwanne ụnụ si na ana agaghị eme nwunye ọkwa ụnụ niile nwere grupu ụnụ na-atụ ego na grupu ụnụ ka ihe ejiri mọ na-eme ka ihe jiri mọ na-eme ihe ahụ simple as abc odorofa mbakwe rụrụ airport owere according to this thing na-agwa gị so ọ bụrụ ihe ọfụ ọ bụghị anyị nwebidoro ya all the whole structure in west bụ otu a ka ha si eme ọ bụrụ na ego unu na-atụ na eji ewe set ya pace like dis unu aka anyị igbo ka adịgo 90% good all this money unu na-atụ wia unu na-atụ ebe niile had it been na enwere structure i swear with go i swear with ana igbo na ana igbo by this time na ọ ka adịgo very good and fine eziokwu ka na-agwa ụnụ. so ọ bụghị about to do we need ọ about having a structure ọ bụrụ na anyị nwere structure n'ala Igbo anyị agaghị na-ebe akwa maka onweghị na obodo a na-eji allocation edevelop obodo n'ụwa there is nowhere onweghị obodo a na-eji allocation na-eme development there is nowhere nowhere only in Nigeria ka a na-akwa location eji eme development n'ebe ka ọ na-eme so i e were goda mindset develop o ijezi e ikwu asị hey no federal system na be no federal system na ana igbo no federal project na ana igbo ọ bụ bikos ịdịgo to nonsense onweghị ebe ọ na-eme na ebe nonsense enweghị ebe ọ na-eme n'ụwa ọ bụrụ na ị chọrọ e, development strategy ị ga-enwe consumer plan as well nwee how do you get this money as well to finance your project as well it's ọ bụ normal is economics ị gaghị apụta isi na allocation ka ị ga-eji arụ obodo wia allocation ka eji arụ obodo na ebe ka ọ na-eme na onwe ebe ọ na-eme so ihe na-eme because na ọ bụ the mindset anyị nwere onye mere anyị ji wee nọdụ otu a enweghị ebe develop na develop na Nigeria simple because of that mindset so ihe ọdịnala bịara bụ to build a structure because ọdịnala bụ ihe dị naanị anyị use our own intelligent na our land to develop our land omenala will stable practically doing it ọnya nwa bikos ị gaghị eme nna ka ekwe nke ga-esi anọkọta isi na-enwe ndị na-achị n'ala Igbo ịmarọ ndị ha bụ nna nwanne ọwa ọgọrọ anyị kwesịrị inwe estrọkchọ n'ala Igbo ne nke a na-eme nka n'ala Igbo enwere dosbin dosbin ihe ahụ job creation onwe anaghị ekpo ahịfịa ahịfịa ju ebe niile o ọ naghị ekpere ahịfịa juru everywhere everywhere is dosbin ebe niile dosbin ju everywhere there is no road job creation there is no enough food job creation ihe niile ahụ job job job creation mana a na-atụ ego every group mma ụwa na-atụ ego kedu ikpere ihe ji this thing na agwa project this is a, project project anyị nwere ike imenwu on our own hand ọ bụghị about federal project because every country nwere federal project ọ bụghị about federal project hapụ federal project but that project of normal project anyị ga-emenwuru onwe anyị because na ya nwere the structure then ọ ga-adịrị anyị hard ịghọta ihe a na-akọ there is no structure onwere ebe ọ dịrị nwere ebe ọ dị if isikwa na asị if you like go to Onitsha today build Onitsha next governor bata ha na the development will stop next governor bata development stop so kekwe Onitsha ọba airport after eh, eh, eh, governor pụrụ nke ha aga na ihe mba kwere mbakweru debere since ha many years na Owerri airport ọ dị the worst mbakwe hapụ ya ọ dị worst mbakwe wee pụọ n'ọkwa so ihe na-ekowa ka ọ na-ekwu ọdịnala ndị be anyị chekwa na ọbụ ije kaba nzu no ọ bụ developmental strategy ka eme Igbo land ka ọ bụrụ ana ka ọ bụrụ anị mmadụ dị na na-ekwuzi about how ka eke ga-esi emezi gị na ndị ndị ndị mba ofesi a na-ekwuzi a na-ekwu n'ọnụ yes maka ndị mba anyị agbakọ ha dịstịrị anyị gị yu anyị ọdịnala nke nwa nke nwa nwanne anyị abịara ịkọ ọnụ anyị abịara ime kọmpetishọn mana anyị bịara imepe gị anya ka ịfụ na na enwere ụzọ ọzọ esi eje n'igwe na-abụghị ụzọ wonwe enwere ụzọ ọzọ e ga-eme esi mee ana igbo ana igbo adịrị ka ala bekee buteata ebe ahụ a na-agba ọsọ ịgata kidigidi. mba onweghị onye si na ịmụrụ onwe mara mma n'ụwa ụmaka magbuo onwe ya onye ọbụla chibe onwe ya ọmaka mana nwanne ịfụ na anyị enwerebeghị onwe anyị so ụmụnna agha na agụụ ụmụ anyị agaghị na anwụ and anyị enwere omenala hapụra na aka akụkọ we don't have asụrụ e igbo omenala igbo ka asụrụ practically do you have it no practically ị nwere ya igbo bụ identity so ke e, your way of life igbo is identity so ọ way of life then ke ihe your way of life what is your way of life ndị china bụ hindu ka ha bụ ndị europe bụ christians ka ha bụ ndị arab muslim get your way of life what you don have so because development anchored in a way of life ndị europe build their system according to supreme, white supremacy ka ekwenu nke ndị africa build na life on development strategy kedu ebe build ya where kedu ebe ibuild your own development as an igbo inwere so ibe ọ na-adị izi mmadụ ikwu nke complain complain o complain but did you have a structural development strategy you don't have ị nwere ya so okekwe ị na-akọzikwana akụkọ so ndị be anyị kwesịrị ịma mgbe ọ bụla ekwuwe maka ọdịnala unu adịzi na hi about Christian Muslim uh, Christian ndị na-agọ mmụọ ma ndị anaghị agọ mmụọ mba in ọdịnala everybody ga worship you can worship whatever you like nobody cares. but ya na-ekwu ka esi ete a structure set a structure then this structure for development nwanne iche ije ụka ije nobody cares ichigo mmụọ ego nobody cares but up to standard enwe ihe a na-akpọ iwu anị onye ọbụla iwu ejide ya ebe ọ bụzi onye pụta ọ nakọrọ unu ego unu jewara je na-eme nonsens nwanne a na-nye mmadụ ego ịma na enwere projektị ọ chọọ iji ego eme o nwere ihe o ji ya eme inye ya dị ego o mechaa ome ihe o kwuru ọ bụrụ na ome ihe o kwuru iwu ejide ndị mmadụ nwere iwu kịta ha nwere iwu na igbo o nwere iwu ọdọ na iwu anaghị arụ ọrụ mana o nwere iwu enwere ndị ga-eme ọ bụrụ na ịbịa ha mitin erie gị iwu ịbịa ha mitin erie gị iwu ọ na-eme na igbo asị ozu nwụọ eweta ọrụ anụ iweta ha ọrụ anụ erie gị iwu ọ na-eme so if all this nonsense can be iwu for you a na-ekwuzi ezigbo iwu nke ezigbo iwu agaghị abụzi iwu for you but if all this weta ọrụ anụ weta ukwu ewu weta small stout 20 weta 2 cartons of golden guinea weta 3 catons of eh, eh, pig stout nke a bụ iwu asị onye mmadụ nwụrụ be ha a ga-akwụ ya n'ụlọ ụka a ga-akwụ ya na siemens a ga-akwụ ya na amaala odisiri iwu and ọ dị and you respect them ekwuzie maka ọdịnala ka ka anyị ga-esi wee rụọ plen obodo anyị rụọ moto rụọ ọya bụ ọdịnala a na-akụkọ ndị na-akụ akụkọ naba m ntị ị na-ekwu maka omenala ị naghị ekwunye ka anyị ga-esi arụ baisikụl na plen na webaro and road and eh, schools everything na igbo nwanne wepụ Nigeria from here ndị igbo ndị nkịtị hapụ akụkọ ke ifeanyị ụba ifeanyị ụba nwere too much money how many companies ka o nwere n'ala igbo how many companies how many companies ka Peter Obi nwere n'ala igbo ọ na-arụ hero wine hero ọ na-arụ bia bia bụ gịnị bụ gịnị bụ bia hero ndị ahụ nwere too much money eh, eh, gọvanọ of Abia steeti je kpọtara anyị ndị China nke ndị Enugu je kpọtara anyị ndị China nobody bringing ndị igbo nobody nobody enwere ndị igbo ma ihe n'ụwa <laughs> o kpọta ndị china ceramics ndị china o kpọta ndị china na na n'enugwu ndị china so um, ejighị anyị nwere because anyị nwere ọdịnanị ha dịdbin na anyị nwere ọdịnanị anyị enwe gọvanọ nke anyị nwanne finance ya igbo projekti ụmụazị niile enwe ọrụ everybody have work obodo adịrị mma ị gaghị adị enwe chance jee na ekwugere ekwugere sef because ị nọ nkịta enweghị ihe ị na-arụ no future everybody can come and tell you nonsense you follow nna biko agwana m ụnụ ihe ọ dị time mgbe ọbụla ebe ha na-ebe ikwu maka ọdịnala wepụ na a ebe a unu edizi na-ekwu Biafra ebe a biko ị mara na-ekwu ọdịta mama na-eme dis our people unu na geenụ ntị ọfụma ndị be anyị gee ntị ọdịnanị bụ ọdịnanị omenanị onwe onye na-ekwu about naijiria ma bịa ọ ga-abịa ma ọ gaghị abịa anyị nọ ebe a fọ ikwu maka ọdịnala ka ọ baa ndị be anyị ntị na ihe anyị bịara ọ bụ mgbe ọ bụla abịa ha na-akọ disentin disentin disentin hapụ ihe edere na moto baa na moto ọkwa ọdịnala soro ozienụ ndị ọdịnala mgbe e ebe aha ọ bụzie na ọ bụghị ekwuru ka a na-eme go back onweghị onye anyị si ebe anyị nyebe anyị ego ebe anyị ghọtago ihe a na-agwa anyị bụ na na ihe anyị chọrọ ime na ihe anyị bịara ime bikọs onweghị mgbe ị apụta mmesọ ntị ndị agasị ka ndị bụ ihe a ndị eme ihe a no ọdịnala bịara imepe na anya wụ nọmba 1 nọmba 2 na achọrọ ka ana igbo chenjie anyị need email vet we need to go up ascend ọ bụghị about fighting with somebody or, or no ọ bụghị about enemy or love we came with harmony you must be ị ga-adịrịrị in harmony before you do anything that is what you generate you give what you have you give what you have so ọ bụrụ na enweghị ihe ị nwere onye enweghị ihe ọ nwere ihe ọ na-akwafu nwanne ebe unu enwe ihe ibi nwe ihe na-akwapụ so obere ọ na-adị izi ndị be anyị pụta na-akọ nọnsensị yes of course I ah, will do this this will do this of course yes because <laughs> nwanne inside you ka ihe ịma ị bụrụ an injinia ị bụrụ sayentist ị bụrụ onweghị ihe ịbụ then gịnị kara gị obi you are nobody enwere ihe ịbụ you are nobody then ke ihe na-akwara ke ihe na-akọla of a sudden Biafra will give us automatical paradise kedu ebe ọ bụ we are I want to know nwa ngwọrọ how can Biafra give you paradise where na ebee ka ọ na-eme automatically automatic ọ no no it can never happen ọ gara eme ọ gara eme not today not tomorrow so ọ bụrụ na ya amaghị ya na-akpọ a structure build a structure in our land to create our land to elevate our land that is a structure ọ bụ brain ka a na-akpọ ya ọ bụghị kata na nwa ngwọrọ nọkọta binye of one day all of a sudden things will change only ọdịnala ga-enye even <laughs> ọ bụ apart from ihe odu ha responsible na onye ga-achị so onye ọdịnala ga-achị voluntarily n'obi ọcha ya nwanne o jere ịzụ ụnụ ndụ so onweghị ọ gaghị adị ere dị unu ya fọzikwa afọ ọ gaghị ere unu ya fọzikwa afọ onye omenala agaghị ere ụnụ ọgwụkwa omenala nke dị n'aka nzuo onye omenala pụtara na omenala si ka njeworo gọvanọ o nweghị ike ịre ụnụ bikos ọma ihe o na akpụ ọ gara ebe ahụ fọ idevelop de land he went there for that ọ bụghị onye si ebe o si pụta ọ bịara azọ gọvanọ du or a na-agba egbe ka awụrụ gọvanọ a na-agba egbe ka awụrụ gọvanọ egbe lokal gọọmenti na-agba egbe ka awụrụ lokal gọọmenti ya ma nwanne chekizie na edu or die maha ihe a na-ejebe ha ime ekere ego e na-eji ikere ego so <laughs> ịhụ na ọ doro unu anya ọ anyị nwa bụ ndị nkịtị ndị Igbo bụ ndị nkịtị with their numbers ndị Igbo nwe 80 percent population in Nigeria kana complain sometimes ndị akwụgwọ okwu ọ na-adị mma igwu ihe aka ise n'anya 20 pesenti 80 pesenti of Nigeria population ndị Igbo ndị Igbo enwere sensus ha mụrụ one ha dị ndị Igbo amụrụ ebe Igbo land bidoro ebe ọ kwụsịrị ndị Igbo amaghọ dị apawa ha amaghọ dị amaiti sọsọ ha na complain complain complain ke ndị a nwere ego n'ala Igbo what is their source of their money kedu ihe bụ the source of their money you don't know kedu ihe bụ source of ndị Igbo nwere ego n'ala Igbo you don't know how they get their money ndị a ndị ji nwee hope ndị a bụ ndị iji nwe hope na ha nwere ike ịzọ gị ere nkịta goro enwe kedu onye ị ga-etinyenwu n'ọkwa from there nobody ma ha niile bụ ndị ori kedu onye ị ga-etinyenwu n'ọkwa kedu ebe a si nweta ego kedu ebe a si nweta ego ego bụ material you must get it from somewhere kedu ebe a si nweta too much money enweghị onye ma ebe a si nweta dị ego nwanne omena onye ọbụla debere iwu ọdịnala ya bụ onye omenala if you believe in iwu ndị ọdịnala ikwere na iwu ndị ọdịnala igburu bụrụ onye omenala ọ bụrụ ịpụta n'aka nzu isi bụ onye omenala do ị na-edebe iwu omenala mba tekweisi na nna nwanne ọ dị ka mmadụ isi ya ahụ fada o ruo n'abalị o jere nwaanyị ịma ha na ụfada anaghị anụ nwaanyị ire nwaanyị nwanne ị na-ada n'iwu fada na ịfụ na na n'iwu ọ bụghị eziokwu na so onye ọbụla bụ onye omenala ị ga na-edebe iwu ndị ọdịnala i wee bụrụ onye omenala maka ihe anyị chọrọ bụ na e nwere omenala ndị be anyị na-eme omenala mana anyị chọrọ ka anyị mee ya eliveti ka omenala pụtazie frọm ịka ndụ rụbazie meshin rụbazie moto onwe onye na-achọghị ya nwanne ịchọrọ ya ịchọrọ ka anyị na-arụ moto ịchọrọ ka anyị na-arụ plen ịchọrọ ka anyị na-arụ baisikụl ịchọrọ ị na-aka nzu na ya mpanụ ịkacha nzu n'abalị ụtụtụ ịpụta ịrụọ moto nwanne nzu anyị nwere ike iji nwe nzu wee rụọ silikọn anyị nwere ike iji clay nwere ndị na-akpa atakịrị atakịrị were ya na-arụ simenti were ya na-arụ something else anyị nwere ike use ya because only a man can use invisible power only a man nobody else only human being can use all those powers and anyị nwere ya nna nna anyị ha nwere ya imejie anyị ji eme different thing mana kịta anyị eto one young shall grow young egoro ogo so anyị etogo now anyị ga-use the information information now for material science ọ ihe anyị na-ekwu maka ya so biko onye ọbụla ifuru n'ụzọ si uh, um, ndị ji wee mee nke omenala ji wee si ya isi ya zuo ike ọma ihe a na-akọ ọ ga-abịa rụọ na kọmpanị ndị ọdịnala very soon very soon ọ ga-aga na kọmpanị ndị omenalị na-arụ ọrụ mana ndị ọbụla na-eme omenalị ha bụrụ ya onwe ha ọ bụ ka ha ghara imechuzi ya ihu so that you can defend yourself nwanne ihe na-ekwu ka ị defend nwa onwe gị ịgwọrọ ịwụrụ ngwọrọ naanị ị gaghị edefend nwa onwe gị ọ bụghị ọ bụrụ about competition about the sadness or about the pathetic nature of ndị Igbo ka ji ekwu ndị be anyị na-ata nnukwu afọ ndị Igbo na-ata nnukwu afọ 80% of our youth enwere ọrụ they have nothing 80% of our youth enwere ọrụ nna nwanne chekienie ọ bụ ezigbo ife na-eme ọ bụrụ ezigbo ife so all because of na n'ụwa ọ naghị amacha ihe amacha n'ụwa anaghị amacha ihe amacha n'ụwa ịghọtago so ihe mere bụ na ndị be anyị ha nwee ndidi ama na nwere ike nwere ebe ha mejọrọ nwee ebe ha na-emetọrọ ya nsogbu adịrọ ị nwere ike mmetọ ntị mmejọ ya ihe ị ga-eme bụ ị mara ebe ị mejọrọ mara ka ị ga-esi emezie mana nke ndị Igbo ma mmejọ ogwunye ebe ahụ ka igwe ilo mbana nwanne ime amaghị eme ịta ọnụgharịa mara ebe ị meziri mezie ya debe ebe ị na-eje mana nke ndị be anyị bụ mba ọ ga-achị gị n'ọkwa otu a ka esi eme ya no there is no absolute truth there is no absolute truth because ngwa gị nọ blue ka ọ bụ enwere sky blue nwee navy blue so ọ bụrụ ọzọ esi ọ bụrụ ọzọ absolute ebe ọ bụ na enwere sky blue and navy blue that means ọ was absolute so biko nụ ndị be anyị ọdịnala bịara ime ala igbo ka ọ bụrụ ihe ọzọ anyị enwe na n'ala igbo structure structure of development so ọ bụzi nke gọvanọ bịa ọkwụsị project jewara and DC step of step anyị ga na-aga asị ndị ọdịnala step anyị ji aga ọ mgbago mgbago ka ọ na-arị arị mgbe ọ ga-eme oruzie gọvanọs anya ha abụzi onye ọbụla si ebe o si bịa ọbịa bụrụ na ọ ga-abụzi tru ọdịnala ka ọ ga-esizi apụta bụrụzie gọvanọ tru ọdịnala anyị enwe plan anyị enwe strọkchọ ịgọta gọọmenti ihe a na-eme a na-eme akọdịnli akọdịnli. onye ọbụla si n'okwu ka m na-ekwu were this thing go to your house and listen mee ya analyze isi na ọ bụ n'ọnụ ka a na-ekwu ya were ya gaa na your house mee ya analyze I don't care I don't care what you said because ọ anị m ka ọ baa bịara m ka m dozie obodo m ọ bụrụ maka gụwa abịara m ka m dozie obodo m so not about you the opposition nothing no ọ bụrụ about you abatụ ndị na-ata afụfụ m fụrụ afụrụ m ndị na-ata afụfụ I see them with my eyes with my naked eyes afụrụ m ya. afụrụ m the sufferness and the cry and the yelling I see ana m afụ ụzọ abụrụ m onye iberibe ọ bụghị passion and emotion I don't use emotion ihe ọbụla m na-eme anaghị m use emotion and sentiment no I go for reality ana m afụ ụzọ ana m aga with reality so ọ bụrụ about sentiment and emotion no I see afụrụ m esi mba anyị bata esi mba anyị bata ruo ebe ahụ fụ ihe na-emenụ ma onyeghị m ọnụ okwu e wee rụọ maasị kedu ihe a ga-eme ka ihe a nwee ike ịkwụsị ọkwa ka eji wee rụpụta masị asị na ebe ọ bụ na anyị nwere omenala nwe ọdịnala ka anyị bring of vibrate ye change the structure werezie lezie the foundation of development of Igbo land onye ka a na-ekwu maka ọwụ maka ndị ụka nwere ike ịpụta sị, anti nke nwa anti nke onye gwara gị a na-azọ gị ndụ abaghị ịzọ gị ndụ ọkraịst ka ị ga-eri ọkraịst ka ị ga-eri mba ọkraịst ka ị ga-akwụ ụgwọ ọkụ ụgwọ mmiri onye ka ị ga-eri mba ọhachi ga-eji azụ ụmụazị gị ọ kraịst ga-azụrụ gị ụmụazị mba kedu kpere ihe ị na-akọ ahụ jaba gị ije ụlọ ọgwụ ije ekwe n'ụlọ ụka ahụ jaba gị ije ụlọ ọgwụ ije ekwe n'ụlọ ụka inwe asidentị ije ụlọ ọgwụ ije ekwe n'ụlọ ụka mbezi ekwesịghị ka ọdịnala ọdịnala a ga-eji wee rụọ ụlọ ezigbo ụlọ ọgwụ dị standard ị gwara m na iji gba nụ na-eji wee efere o ji wee wera ntị kraịst o ji wee wera ntị mmeri o ji wee ntị god o ji anaghị eje ụka must I go to ndị ọcha ọ na-eje ụka ndị chi nke ọ na-eje ụka mana ha na-arụrụ gị sayensị and teknọlọji na-eyuz na ndị Igbo bifo ka m gbuwaziere ahịa bifọ ihe anyị na-eme na be anyị na anyị ebidogo agrikọlchọ ebidogo mana ihe aka na-eme ihe aka ya eme buru ibu mana at least anyị ga-afụgodi na ndị agha ndị a na-emere ihe na uche ha dị ya maka nwanne ịnwere ịnwere consumer plan enwekwa ihe ị na-eme konzuma plan ị ga dị ya ọ bụghị about building a factory bụ problem mana ndị ahụ ị na-abịa odoro factory isi ọma ihe na akụ mba aghọtara ndị Igbo aghọtara onye mere a ga-ata ahụfụ na just check ihe n'elu <laughs> check your condition ma gị ma ego gị ma gị ma ego gị ordinary ordinary security ordinary security go to Yoruba land go to Hausa land security everywhere ibe na ala Igbo gị na-eme ọ pose ihe na-akpa poses mmadụ ndị poses mmadụ ịdị poses ọnya ka ndị igbo dị poses ha ọ bụrụ na ọ bụrụ ya mụ na gị na-asụ igbo ị na-eje ụka 90% of ndị igbo na-eje ụka but ije ebe aha ụzọ adịrọ mmiri adịrọ sekuriti adịrọ nwe ihe dị n'obi trọs ọtrọs dị onwe ya mefọzikwe ọtrọs ọgba ha na-ekwu about love because there is no love in this world onwe ihe dị ka love love language ọtrọsụrụ onwe ya so ọ bụ a na-ekrieti ya ekrieti you create a society and a philosophy and idea get prevent all those negative emotion but i nwere a society that build all those moral behavior don nwere ihe ihe uche strategy bin code ọ bụrụ about government is about society ọ bụ society so because of na ndị Nigeria adịgo used to a na-enye eh, eh, eh, with allocation and rubbish rubbish rubbish federal federal federal federal onwe onye ọbụla hapụzie their own personal work hapụzie their own responsibility eburu ya tufuo kọba nonsense jewara ọ bụ that is society is your responsibility security adịrị ya all your responsibility na western world e nwere everywhere ihe a na-akpọ oga urban guide naanị igbo e nwere ndị nche ka ihe ndị nche na-arụ gịnị bụ ndị nche afụrụ m ha mgba nnara ha bụchi egbe ebe ahụ ka ihe a na-arụ amaghị m ebe ọ bụ na ị nweghị ike ịnọ na vileji unu dị sekio na vileji unu ka ihe ndị nche na-arụ na-agụ na unu enwere strọkchọ dị unu ka ha sị enweghị strọkchọ dị n'ala Igbo onye si na enwere strọkchọ ya bịa gwa m Igbo land niile anaghị m ekwu ebe ọzọ na ebe nna amahụ Igbo land ka mma onwero sọsọ gị nwekwa ọha na eze enu onwe ọha na onwe nka as long as na ọha na eze abụghị ọnda omenanị nwanne ọ bụrụ ya ọ bụrụ na ọ bụrụ na omenanị ka ọ dị nwanne ọ bụrụ ya ọ nọ dị other ọ dị other side ka ọ nọ onye ọbụla nwere ike imere unu ihe a ihe ọbụla a ga-eme eme n'ụwa ga-enwerịrị na. nna ị gaghị ajọ si n'elu anaghị a na-esi na narị elu na anyị agụchala ma ndị Israel ma ndị China ma ndị Singapore ma ndị Amerịka ma ndị everywhere ma France because you have to study you have to study people you have to study them mara ka ị ga-esi wee mezie onwe gị because ụwa bụ nọleji everybody all recycled you take all the whole western holidays all of them dey use the same holidays all the whole west ma australia ma europe ma america dey use the same holidays the same all of them holiday all of them one fiesta ka they use because they learn from each other ha na-amụta from each other ke Africa all the way Africa ọkọpịrị ndị europe workers day oh everybody Africa kọpịrị mothers day ndị europe found their own mothers day ndị Africa kọpịrị Christmas ndị ọcha ndị Africa kọpịrị ihe ọ bụla ndị Europe mere ndị Afrịka kọpịrị Afrịka bikonu nwere ike ime nwunye on ka ndị Europe kọpịrị bikonu bikonu anyị nwere ike ibuild the society of moral na ala Igbo nwee ọgwụ na-agwọ kansa bikos ndị ọcha nwere kansa too much nwanne ala Igbo ga-awụ ga-awụ nọmba 1 of tourism ana igbo ga-abụ nọmba wan of tourism n'ụwa ma anyị nwere mgbọrọgwụ na igbo anyị nwere mgbọrọgwụ onwe onweghị ndị nwere mgbọrọgwụ ana igbo nwere nwanne ka anyị na agụnụ kansa ka eji ya mara na anyị anyị ga-enwe tourist from west anyị na-agwọ diabetes na-agwọ kansa na-agwọ high blood pressure nwanne kedu ihe gwara gwara m na dis people nwere esere n'elu ego ha enwere ike ibi onwe laboratory nwere ike inye ndị be anyị this kind of thing ndị a ji wee gote nwa awụza na ya ga-arụ the machine gote the machine egote let us buy the machine ka these people ka e nwee ọgwụ eji agwọ destin na ala igbo onye ọbụla wee come to igbo land igbo land amara ya amara n'ụwa niile na ebe ọ ga-eme ije kansa ga-eredusuo ya wụza na agwọ ọ ga-agwọ your blood pressure redusuo all the whole blood pressure ndị naijiria niile nwe blood pressure nwanne ọgwụ asị china abịa europe abịa all the whole ọgwụ mana ndị a na-abịa n'afrịka were dị mgbọrọgwụ na <laughs> nna ọ na-agụ akwa ọ na-agụ akwa abịa afrịka eburu dị mgbọrọgwụ na-aja ebe aha bild ọdịtin butere anyị ndị eshia na-arụkwụzi waịnị ndị eshia na-arụkwụzi waịnị so yes my brother onyenwa onweghị otu ọzọ so ọ bụrụ na ndị igbo amụrụ na responsibility bụ ha maka ọ dị n'aka ịhụtara ọ bụghị because ọwụ your mindset once your mind ewere ego your mind your mind has been taken away so ị nwere mind of your own that's the problem ha dịrị bi na ị nwere mind of your own ịgaghọ onye ọbụla nwere mind of his own ga-aghọta ihe a na-ekwu once ọnụ ghara ozugbo baya ntị because all normal is normal so anyị enwere because Igbo identity so ị e ga-enwere ọdịnala how do you develop Igbo land then how gọvanọ can develop your land where ebe ka ọ na-eme gọvanọ anaghị develop land where ebe ka ọ na-eme gọvanọ can only sign ọwụ na ịkpọta investors now gọvanọ can sign and short them gọvanọ ga achọta ha nye ha anị ebe ha ga-abịa the company ọhịa gọvanọ na-eme nothing more nothing less so gọvanọ will stand for loan ma ọ bụrụ na ịchọ loan from federal government gọvanọ will stand for loan that is all onwe ihe ọzọ gọvanọ na-eme gọvanọ na-arụ company na ebe ka ọ na-eme ebee ka ifụ gọvanọ rụ company na wia ọ bụ ngịnwa ga-eje kpọta the investor hia ịkpọta the investor gọvanọ achọta iyi tin ya na a ga-eweta anị weta nka de na ọ bụzie na ị nwere ego unu nwere ego unu ji eme unu afa for loan ihe a na-ekwu for legal means ka m na-ekwu legal means ọbụla na kata si there is no work governor will create work na ebe ka wia governor will create work ebe agụụ egbukwe n'ụnụ ị na-eche ka governor create a work you will die of hunger fear all of you all of you agụụ egbuo n'ụnụ ezigbo agụụ egbuo n'ụnụ governor ga create work how many ka create goro how many ka e create goro since then anything apart from government workers on ọgwụna government workers and e-, eji ejie ụnụ ụgwọ were ụgwọ ji wuo ụnụ ebe ahụ onye ọbụla aba ha ụkọ ewere ụgwọ ji wuo ụnụ so ọ ka mma na onye ọbụla ma onwe onye ọbụla ma oduo onwe anyị ma oduo onwe anyị tụrụ ọdịnala anyị ebido master the every village ọbụla anyị jere anyị master ebe ahụ design ya create job ebe ahụ ikilin the village Eh, clean the village ndị asịsa e create ndị asịsa ọgwụgo 10,000 ka a na-akwụ ndị asịsa at least that 10,000 ahụ a na-ewepụtara ha 2,000 n'ime ya na-edebere ha ọya ya mgbe ha na-enweghịzi ma onwe ngwe ihe mere esi ebe aha nyere ha aka hmm? enwee ndị nwere ezigbo ihe ha na-eme ha nwere ewepụta ego ewepụ na apịụdụ new ones ndị apịụdụ bụ apịụdụ nwee projekti nwee projekti agrikọlchural projekti nwekwe ndị ga na-egoro ihe ndị a na-akọpụta so that ka the money na-recycle na the village at least every village enwee something ha na-eme eji mara ha ọ bụrụ na ndị a na-akọta ụgụ ewere ụgụ mara ha ndị a na-etete mmanya ewere mmanya mara ha ndị a na-akọta ose ewere ose mara ha mana ị ga-enwe na structure that we build all those things so that ndị a all by barter ndị ụmụ ojii bunye ndị ụmụaka ọha ndị ụmụaka ebunye ndị ụmụ ojii ogo a na-eche nji ịghọtago i made the market ọ bụrụ market ọfụ ndị a bụ ndị nkwọ nkwọ ka a na mbọsị nkwọ ọbụla onye ọbụla were ahịa jee na nkwụ mbọsị eke onye ọbụla were jee na eke so a na-eme njin ndị ụmụaka jee na na nkwụ na na e, e, ụmụ ojii jee ahịa mbọsị nkwọ ndị ụmụ ojii jee na nke jee mbọsị eke so anyị enwe holi anyị enwe feast ga na-eme a na-epromote those things ndị ogu ndị a eji ogu mara ha so mbọsị aha fisti ahụ ndị ogu ruo onye ọbụla esie ihe a esi wit ogu ebupụte eme propagation propaganda about ogu onye ọbụla mara na ndị umeoji ogu ka eji mara ha den ndị umeoji erebe enwee plan structure development ndị sayensị a na-emezi na nke ha ndị teknọlọji a na-eme na nke ha ọ ha anọkọta na onye ọbụla na-ebu ma na-eri ụmụazị white a na-eri ụmụazị white na-eri ha white aha eh? atụ gọvanọ onye ọbụla abịa elekshon elekshon elekshon nna nwanne sinsi dis ye ị na-afụgo president ụnụ anya ọgwara life life goes on ụnụ amara ụnụ nwe president but life goes on so <laughs> whether gọvanọ no gọvanọ you live ị O onweghị <laughs> no changes whether president or no president you, you are nothing change ọka iwe fụ na ihe ahụ just an illusion is an illusion whether president or no president life go whether governor or no governor life go so ọ bụ nke nwa ga-eme ya nwanne ọ bụ ọ dị anyị n'aka anyị ka ọ dị n'aka nweghị ọzọ nọtị mọ ọ dị ọdịnala ya bịago obodo ọbịago ihe anyị bịara bụ idozi obodo anyị bụ ndị odozi obodo so ndị ụka hapụ na anyị aka biko ndị ụka raa na anyị aka raa na anyị aka anyị abịa ọ bụghị ụnụ anyị bịara anyị bịara inyere ụnụ aka bee inyere ndị ọzọ aka onye ọbụla anyị bịara onye ọbụla bụ onye igbo mara amara na igbo ba identity ka ọ bụ ọ bụghị projekti ọ bụghị iwu ọ bụghị of life so asị anyị bụ pesin ị nwere right ime ihe ọbụla ị chọrọ mana ị bụrụzie onye ọdịnanị onye omenanị ị ga-edebezi iwu ọdịnalị ọ dịara onwe ya iche mana marakwa amara na ndị ọdịnalị anyị mere mee rụọ bọọsụ anyị na-achọ ịrụ anyị rụọ ya bupụta otu onye nọsị ntị arụ nwanna ọ bụrụ na ijighị kaadị ndị ọdịnanị ịbịakwa ịba bọọsụ asị gị nwanne bọọsụ nụ 20 naira ndị ọdịnanị gwọngwọ naira that is ha ji wee bụrụ ndị ọdịnanị maka ha nwere ihe ha na-emere ha ji wee mere ememe n'ọfụma dozi obodo iwe wesie gị ike ije kpọọ jizọs gị ọrụọrụ gị nwaanyị maka na onye ruo orie onye ruo orie so biko nụ asị m ka m kwụchara nwaje anyị maka ndị na-asị na ha amaghị ihe ndị ọdịnala bịara ime na mba anyị abụghị antikraịst anyị amaghị ihe bụ kraịst ma afọzikwa nke bụ antikraịst nwa ọ enwe kraịst enwe nwe antikraịst mana afọ ndị ọdịnala anyị nwere kraịst so antikraịst anyị mara ife ọ bụ so biko ụmụnne m gwa na ha mana ndị ọdịnala anyị nidiri inweta mmadụ ọ bụrụ ego unu ka anyị chọrọ anyị ma ihe anyị chọrọ mmadụ ka anyị chọrọ anyị chọrọ mmadụ maka na ana igbo a na-ekwu okwu ọ mmadụ ga-arụ dị ọrụ ọbụghụ ndị mmụọ ọ mmadụ ga-arụ dị ọrụ ọbụghụ ndị mmụọ and na anị igbo ka anyị chọrọ the most populous na ana igbo anyị chọrọ populous na population na anị igbo so that nwanne anyị ji atụmatụ atụmatụ nke anyị ji ihe anyị na-achọ wụ highest ha how develop igbo land ọ bụ sacrifice ka ka anyị ga-esi edevelop igbo land onye nwa bụ ihe anyị ṅụrụ iyi dakwudu anyị ṅụrụ iyi that we must develop igbo land must any must na ga e develop igbo land ọ ihe anyị bịa for nothing more nothing less so anyị chọrọ highest maximum intelligent and ihe ọ bụla gbasara ka a ga-esi wee mee obodo ụmụazị ya anwụdebe ụmụazị ya anwụdebe na nkịtị nwụdebe na nkịtị na enwere ndị ji ofu nwa o nwere ndị ji ofu nwa ofu nwa just because that this boy want a better life o onwe ya sacrifice just to have a better life ọ bụkwara ọ ga-have the better life oh. just because just because ọ chọrọ the life ọ chọrọ he wanted his people to be free so but anyị nwe na onwe anyị mana ọbụghụ eh, that is don't blame him because ọ ihe o fili mana anaghị amacha ihe amacha mana anyị nwe na onwe anyị nwere the opportunity to prevent this thing anyị prevent ya ghara ime anyị prevent ya nwaanyị ha mụrụ ofu nwa aha at least ọ bụ honor and joy for the person because isi ego life of his one onye ofu nwa ọ mụrụ amụ mana ndị mda ndebe anyị na-akọ sọ ha aghọta ihe a na-akọ o emotion and sentiment ha agaghị ama ow to prevent because onye dị ndụ na afọ ihe ọma onye dị ndụ na-afụ ihe ọma ọ bụghị about whether no ụka ime ka ndụ gị because ịnwụọ mara amara na onye ọbụla mụrụ gị kwesịrị ibuzo anwụ mana iburu mpụ n'ụzọ ma mmụọ n'ụzọ nwụọ that is life onye ahụ destroy go life the person that destroy go yes because oge chebezi ụwa agwụ so biko na ụmụnne m biko eji m chukwu ya ọnụ eji m chukwu ya ọnụ ihe a ka ọ dịrị ihu dịrị azụ dịrị ikwu dịrị ibe so onye ọbụla bụ onye omenanị ọ bụ iwu ndị ọdịnala ị bụrụ onye Igbo ọwa identity ihe ọ bụla ị chọrọ ị ga-eme onwe onye si ga-eme na mana ihe anyị bụ that number one principle anyị ji wee bịa bụ development of an Igbo development of an Igbo nwanne ewuru mmadụ anyị enwegoro structure ị na-ahụ n'anya ga-eje ụlọ ọgwụ ịnwe ọnwa onwe ụlọ akwụkwọ ga-eje ime nke ihe niile bie normal life mmadụ si ga obodo oyibo isi obodo oyibo gbakọ ọkụ na-ejebe ahụ ime gịnị ọ mmadụ bido ka ndị mmụọ bido mana kịta onye ọbụla chọrọ ije obodo oyibo onye ka anyị hapụrụ anyị Igbo anyị na-epụpụta onye ga-ahapụrụ anyị igbo onye ga-ebi ebe ahụ ndị ewerezie ndị anyị na voluntarily anyị pụsị ala bekee anyị ewerezie certificates of igbo land nyenyezie ha si ya ngwa jidezie nụ na ndị igbo niile apụsị ala bekee anyị apụsị na abroad werezie ndị akwụkwọ dị anyị nwa mgbe ekwuru m ihe a bifo na anyị ga-enwe datin onye ọbụla ahụ na-adịghị bikos anyị nwee projekti na ala igbo nwee awa strọkchọ onye ọgwụ ọbụla ga-enwe ihe a na-akpọ inspektọ inspektọ ga-abịa inspektọ ndị ọdịnala ga-abịa nene ụlọ ọgwụ a ma ọ dịkwa up to standard mana ihe a wụrụ prosesị nwanna ya agaghị ame bute oche ozugbo ozugbo mba a ga-abịa nene ma ọ dịkwa up to standard because nwanne ọ bụzi nke ọ na-eme abute something na ịma na Naịjirịa enwere ike kọstọm adịghị good no those things ebute injection na-agba ụmụ mmadụ ị nwere ike ịgba na Lagos gbaya na Abuja mmiri ebe na ala Igbo ndị ọdịnala agaghị eme ya ala iburu injection even eh, vaccine bịa n'ala Igbo ndị ọdịnala nwere dia o professional doctor etestie ya ọ bụrụ na ọ nwere ka eleg nwanne iburu ihe asị ebe a pụọ iburu esi ebe a pụọ enwere mmanya ọ bụla ebutere anyị ga-enwe ndị na-echeki mmanya na aba anyị ndị doctors ndị professional doctors n'ala Igbo ebute mmanya eweta of bọtụrụ mmanya ebe ahụ jecheki ihe nwanne ọ bụrụ na ọ dịghị otu standard iburu eje na ndapat iburu eje na ndapat jelee mana n'ala Igbo ị gaghị ere ya ebe a maka ije na ugwu awụsa ṅụọ mmanya na-egbu egbu ha agwọ gị ebe ebe ahụ so if there is a law si na agaghị aṅụ mmanya na-egbu egbu ebe a nwanne mmanya abụghị original here no mmanya adịghị mma ọṅụṅụ ebe a no ị gaghị ere ya ebe a buru eje ebe ọzọ onye ka na-akpọ strọkchọ strọkchọ ọ gaidere gị ọ dịka nukleus ọ dịka nukleus ọdịnala bụ nukleus nukleus ka ọ bụ bound all together chee gị na-eche gị nche na-eche gị nche eni virus ọ bụla bịara ebe ahụ ọkụpịa ya virus bịa ha na gbuo ya nwanne wee nwee fuchọ nwee ogologo ndụ na-arụ isi ike nwanne ọ bụrụ na awa target is for light I tell you five years anyị enwebe 24 hours electricity onwe nothing can ọ bụrụ na awa target na ọdịnala bụ ka anyị nwee ọkụ nwanne forget ya akụkọ anyị ga-eje we go ọkwashino ndị Abuja we go there and see them five years anyị ga-enwe ọkụ 24 hours electricity na ala Igbo ọ because ọ bụghị your priority ọbịa bụ your priority ha dịrị bi nnọọ ọkụ bụ your priority nọ ya ka ijere fọ gwa gị na ndị Igbo niile ga na Abuja nọdị na ọ bụ na enye ha ya ọkụ na enweghị ebe anyị na-eje ọgwekwa ya ga-enye gị ana m enye na example because ịchọ ọkụ ije nwe ya if you want light you go asị na bat nna ji rụrụ plantị e, e, enyeghị ya ọkụ ọkwa Jonathan bụ prezident Jonathan bụ onye Hausa ọkwa Jonathan bụ prezident mgbe ahụ ebe mmiri bụzibara onwe onye na-anaghị agba ibe eziokwu ebe a so anyị ga-akaba ahụ mara ihe anyị ga-akaba ahụ mara ihe mere ọ na ọdịnala ka anyị ga-akaba ahụ mara ihe mere na ọkụ adịghị n'ala Igbo ha must know ọ bụghị demse demse demse demse no because mma na ndị ndị shell nwere ọkụ na mba mmiri 24 hours ndị oyi kọmpanị niile nwere ọkụ ebe ahụ so how come how come ha ji nwee ọkụ ndị ọzọ enweghị ọkụ so we must know anyị ga-amara ihe mere we must know what happened anyị nwere solar energy everywhere so ọ bụrụ na eme ha aga solar solar anaghị eji laịsensị enwe ya nwere ike inwe sola onye ọbụla nwere jeneretọ be anyị so jeneretọ ọ bụghị ọkụ ka e eji eme mana nke ahụ kapọ monoxide anyị need ihe so there is so many there is six million ways to screen a cat six million ways to screen a cat nwere plan ọ bụghị about dem dem dem dem bụ ka eji eri ego ọsị gị ọ kpọrọ bat ihe a bụ ha niile ofu ihe ka ha bụ oke na ọgụ nọ ọ plan ka ha mee ka ha eje ka ego ọtụtụ na na-enye ụnụ onye gwara ọ bụla na-eji eke ego nweghị ọkụ a na-enye ụnụ olesi ma na ausaida na-ekwu ya mara ihe na akụ ha ọkụ onwe plan ya ụjọ ọsọ asambodo sekọnd naija sekọnd naija dọlas onye ọbụla ekere nke kere ebe ọ ihe ndị a na-ekwu ọdịnala nwee anyị na ha nwezi amarazie ma agrimenti nke ọ bụ ezigbo ihe ọ bụghị ezigbo dem oh, oh, dem dem dem dem dem mere agreement na nwanne ọsọ minista minista of light and information kedu kwere ndị light na minista ya oh, until an outsider until an outsider an wee kwuo ehe for the moment enwebeghị na an outsider kwuru a na-eme ka naijiria nye eh, ha ọkụ until naijiria give dem light na naijiria agaghị enye ha ọkụ olesi ma o nwere otu a ndị igbo nọ na ndị igbo a si na ha ga-enwerịrị ọkụ ekpọpụta ndị ga-eje for ndị ga-eje for it the non from dek yi amabazi ma onwe na-agwa ibe ya oziokwu ma onwe na-asa ibe ya asị but for the moment ọ dịbeghị so ndị igbo ka na-achọ ihe ọzọ ọkụ adịrọ ndị igbo mkpa ha dịbi na ọkụ ha mkpa ha ka dị na-ekwu maka ya so ọ dịrọ ha mkpa mgbe ọ dị ha mkpa dị ndị wusie yi for now ọ dịrọ ha mkpa so ihe ọzọ dị ha mkpa so ya ka eji ekwu maka ọdịnala so hapụnụ ndị ndị na-akọ akụkọ n'ọdịnala anya anyị abụrọ ndị ndị mpịtị nkịtị ndị nkịtị na-atọ apịtọ onye gwara ụnụ ihe anyị bịara bụ standadị standadị anyị chọrọ ịdịka ka ibiri ka ndị na-eme ọfụma mma ọdịnala nke anyị abụrụ omenala nke anyị abụrụ nke ka nzu nkwa ya esi aka na nzu onwe okwu onye anyị si agụ n'ọfụ mana nke anyị anyị chọrọ ije n'ọnwa that is our philosophy philosophy of omenala nke anyị ji bịa bụ ije n'ọnwa 100 years bụ don't as long as na anyị bidoro ebido nwanne ibido ha ala ị ga-eru so anyị aga towards it anyị anaghị achịrị aka ise anyị nọ n'ofu oge no ga towards it ọ bụghị iwu na ị ga-eje Abuja bife ịnọdụ ọfụma mba na Naijiria um, Igboland bụ ọhanị mmadụ anyị bi ebe ahụ anyị na-azụ ahịa na brij azụ ahịa na main market azụ ahịa na azụ ahịa na n'Owere onwere ahịa dị mma n'ala Igbo onwere ahịa dị mma n'ala Igbo go there and see yourself ọ dịka ebe ezi bi ọ dịka ebe ezi bi no road nothing no that no road nwere si na ebe aka moto si aga ebe aka mmadụ si aga kedu ebe mmadụ si aga na ebe moto si aga amarọ kedu ebe ọkada na-agba na ebe ekeke na-agba amarọ nothing everywhere ka ndị ụmụ anụmanụ a na-enwe new mana gọvanọs apụta asị asị ee new ọka new ọka nna nwanne ijego new york nwa onye rere nkịta goro enwe a na-ere anyị n'ọba nwanne a na-ere anyị n'ọba no project no no development map nothing a na-ere anyị n'ọba nwanne onye ọbụla jegoro anyị igorocha anyị eme ya abandon nwaanyị na-agaghị eme ya abandon nwanne ọnụrụ odo onweghị ụzọ apịa odoro esi eje ebe ahụ enweghị ndị mc wey sistem enweghị ndị dị na emere ebe ahụ gosi na ebe a na-eme develop erecha anyị recha ndị mmadụ anyị hapụ ya jewara na nwanne ọ dị ụmụ megide ihe a anyị wee iwe naba 100 million years onye si na aja tinye ego ya 100 million years ibi na igbo ga-anyụzi ka ọkụ ka ndị onye ndị awara ana ha jewara ọdịnala megide naba anaba 100 million years onye si na asị ja tinye ego dịka ọsụbi onwe ha onye na-ekwu ihe anyị na-ekwu onwere onye na-ekwu ya onwe onye na-ekwu ya bịa gwa m onwe onye chọrọ ịtọ na omenala igbo na ọdịnala igbo into a philosophy of development come and tell me na apart from ịka ntụ na ịga ọfọ na omenala igbo bụzi standard way standard na a na-emezi sayensị and teknọlọji na omenala igbo onda omenala ka a na-eme sayensị and teknọlọji onye kwugoro mbụ kedu ebe ọ mere eme before in your life even in your dream na a na-ekwu na omenala igbo ga-abụ design zi under sayensị and teknọlọji ewerezie dati metaphysical power na arụ spiritual sayensị kedu a na-agụ ụnụ na-achọ na anyị bịara ya ịkọ akụkọ kristi jizọs kraịst na vejin maria mba a anaghị akọ akụkọ jizọs na vejin maria so ụmụnne m ọ ga-adịbakwa mbọsị nta ka anyị chụọ na owere nchi mbọsị onye ochi ga-akwa nna ya anyị achọ na ihe anyị furu efu ọdịnala abịago bụ na ọ bịago anyị chọrọ ọdịmma gị ọdịmma nke anyị enweghị nke onye na-eme ya jisi ike onwe onye si anya emezina na nke onye chiri ya zaa elu mana naanị. ihe na-agwa anyị okwu nna nna anyị ha gwara anyị na naanị anị ebe ahụ anyị nọ na obi adịrị ya mma na a na-agbago na anaghị agbada agbada nna nna anyị ha gwara anyị si anyị were na infọmeshọn ahụ m debere were na ebiuduo a standard society na ndị ga protect ndị Igbo nyere ndị Igbo aka ndị Igbo atadebe ahụfụ ọya bụ ihe anyị na-eme ọya bụ ihe anyị na-eme nwezi ihe ọzọ maka ndị nwaanyị ha na-atụzi akpịrị ndị mmụọ na-atụ akpịrị ọ na-ewute ha n'obi otu anyị si ebi ndụ anyị gbaziri last ndị gbara last ka anyị bụzi ndị ejizi ama akaja ndị eji amụ amụ nwanne ọ maka ya ọ bịkọz nwe na ihe anyị dị mma ya nwe ihe anyị dị mma ya ya agba last onye gbaa last ihe mere o ji gbaa last ihe na o buru nnukwu ibu ọ na nwere ụkwụ adịghị ya nwanne ị gbaa last ihe na iburu ibu too much ụkwụ adịghị ọ bụrụ na ụkwụ dị gị wuru usem botu ị ga nọ n'ihu n'ọdị n'azụ so ụmụnne m ka ọ dịba kwanụ ngwe ka anyị si wee nwekwa efe anyị apụtakwa na-egbu ọkwanụ mmadụ ka anyị ekwugide ya mmadụ ada ahapụzi ya na akụkọ ọzọ udo dịrị na ụmụnne ka ọ dị